Ekele ndị Igbo oke nwa kedu afa gị? Afa m bụ obi na oke nwa igwe na agwụ Kedu onye ebee ka ị bụ? Ọ bụ m onye ụka Anambra steeti Biafra land. Kụọ aka kụọ aka wowowowo ikwutelie taa anyị ga-agụ ndị Igbo ekene m unu anyị ga-agụ maka ụmụ anụmanụ n'izu ụka gara aga anyị mekwere maka ụmụ anụmanụ dị iche iche na-eni ya ọ dị obe akwụkwọ na abụọ na-eni ọzọ taa anyị ga-eme nkeji nke abụọ ka anyị chọọ ụmụ anụmanụ afafa n'igbo ọ gụkwala ya n'oyibo ọ si why not get yourself a pet or two or three or more maka ọ dị ọka nkụ ya bụ anyị ga arụrụ one ma one kpọọ afafa afa ụmụ anụmanụ oke nwa gwa anyị afọ ụmụ anụmanụ ndị a lụọ aka lụọ aka ka ịgwa anyị nke ịmụ anyị odumodu ee kụọ aka papa odumodu ọkwa ọkwa ee layon layon ka ọ si n'odumodu onye ọzọ papa wow mụ ama ya chọrọ m isi n'ọdụm ya n'odumodu o kwutekwere ka ha si na-enye odumod odumod o si na odumod ee kụọ aka ọzọ papa ikwukwa ego elie odumod bụ onye ọzọ wow ngwa papa kwube kwube kwube ụmụ anụmanụ niile ịma na-enye kedu afa nke agwọ agwọ agwọ snake bụ gịnị agwọ ihe bụ kamelion kamelion kedu afọ ya n'Igbo kwuo ohumagana kwuo ohumagana na-edogụ kedu afọ ya n'Igbo nkịta na em hos kedu afọ ya n'Igbo enyi kwuo enyi na fish kedu afọ ya n'Igbo wow nekwe m bụ kat kat kedu afọ ya n'Igbo nye mkpu papa. Nwamba. Kụọ aka kụọ aka. Papa nnekwu bịa. Bịa papa. N'iwe bụ rat. Kedu afọ ya n'Igbo? Rat. Oke. Oke. Ihe a bụ lizard. Kedu afọ ya n'Igbo? Lizard. Kedu afọ ya n'Igbo? Lizard. Kwuo ngwere Ngwele. Ihe a bụ chimpanzee. Kedu afọ ya n'Igbo? Kedu afịa? Kwuo ọzọ. Ọzọ. Ihe abụọ ọchọ ọchọ kedu afia n'Igbo? Ee, ekwugo m ihe abụ jiraf kedu afia n'Igbo? Ọchọ. Nke a bụ mm, bat ọ bụ batman kedu afia n'Igbo? Ụsụ. Ụsụ kụọ aka kụọ aka. Nekwe nke a nke a nụ isi edicha o nwere ka isi edu. Papa nnekwu bịa. kedu afọ ihe a n'Igbo papa oke nwa kedu isi echi sacha achị wuo oji isi abụ ọfịa oji isi abụ ọfịa wuo oji isi abụ ọfịa oji isi abụ nekwe nke a bed kedụ afịa ya n'Igbo nnụnụ kwuo nnụnụ ngwa kụọ aka papa ụbọchị ọzọ anyị mee ihe ọzọ ịgbanịala ngwasi ndị igbo be anyị ka emesịa sifa ka ọ dị mgbe ọzọ sifa kụzielu na ụmụaka unu igbo ngwanụ ka emesịa na